Emepụtara mepụtara WABA n'Ọgọst abalị iri afọ otu puku, narị itoolu na iri asatọ na otu, na ebumnuche bụ isi nke ịkwado na emepe ụlọ mkpochapụ West Africa (WACH).